Alan Ugo bụ eze. kedu ndị kpolu otu nke Alan bụ eze ahụ? Ndị anyị mụ nọ isi Abụ hmm. isi Na bụ eze ahụ? Kedu ọgbọ kpolie? Ọgbọ bụ ndị wetara ya bụ hmm. na Okponu. na mesịrị Ochokocho na mesịa bịa mekwa ya Ọnụ aga nke ndị nke ma ndị na-eme oyibo. Hmm. ụbọrọ ndị na-alụ ọrụ ugbo oke ndị na-eme ndị mere nke ala na ugo bụ eze bụ ma ndị ọrụ oyibo ma ndị ọrụ ugbo kpọrọ ụwa so nọ e, mgbadabụ anụ na okpo nnu wetelia eh. e, ọgbọ unu tọlụ bụ unu tọlụ unu ndị anyị kwetara na anyị tọlụ bụ aka ababa ka anyị na-acha na-emekọrọ eh, mana esoghị na ọcha ka anyị tọrọ chak unu tọrọ eh. eh, chak unu tọrọ eh, cha bụ Mike Ginikaba ọgbọ Mike Ginikaba na ndị a mva atọrọ aka baba so na ndị cha na aka baba bụ esoro wee kpoo ekwulo nke mva eso wee kpoo onye bụ aka baba bụ ya na-ebu ụzọ ụzọ n'ala gịnị bụ abụ onye jagwa kwalọ jagwa kwalọ be m nya bụ ụzọ na ya na-ebu ụzọ n'ala onye na-ebu ụzọ na ugogbu eze ugogbu eze adrọka na ọganized eh, mm-hmm. anyị amara na onye nwebụ onye na-ebu ụzọ mm. mm-hmm. kedu ihe ibe ngị nwa meli n'ikpe otu ahụ ibe meli bụ na ibe bidolie ibe bidolie bụ wetala ugogbu eze n'ala mm-hmm. bụ ọgbọ o nwere onye be anyị a na-akpọ nche nchekwue ọ bụ kano ọwa bụ na lụọ chie wee zie mmụ iru ya mmụ iru anyị wee jee mmụ iru anyị jee na bụ ejike ogidi gbara ejike nwoke ya ma wee jee wee lụsie vee metere vee mma nye ya kwesịrị ka enye mmụọ ọgbọ anyị nche ka ọ dị mbarabụ bụ anụ bụ bụ ya mgbe onye otu anyị bụ eke ezie nọrọka onye ruo agụ ụmụ atọ alọ nke ya va wee jee ejezie iru anyị wa ndị mere bụ Felix Nwora ede iwe na ụwa anyị na anya wee nwerezie misunderstanding mia bụ na mgbanata ọsọ nọ na 1966 mgbe ahụ ndị ọrụ oyibo anatasị n'ụlọ jos vejual anyị na-akpali ya ma ị nọghatazi eh, ala mbụ anyị na-ekwu ala ka mbụ mmadụ uh, imo pawa anyị kod modu kwuru anyị na ya na-ekwuru ya ekwukọtaziri ya na ọmara ahụ ma ụmụ nwaanyị onye bịa ọsọ n'ala ka anya bụ ma ka anya bụ a na-eme ibe ngụli egwu ibe ka anyị medezie ya ọwa abụna pụọ n'egwu onye mụ na ya na-abụ na-ekpo onye bụ ekwuru bụ mụ na ya na-alarị n'ovu ute bụ amechi okonkwo mana ekwela abụla gịnị ya dịrọ n'ovu otu nyanwa na-agụrụ ndị ọzọ egwu ndị otu mụnwa na-agụrụ ndị otu anyị egwu oh, nke nwa na-agụrụ ala egwu nyanwa na-agụrụ ogogbo eze hmm. mana ihe nwa na-aza mba bụ atụtụdu hmm. ok kaba na-aza kaba na-aza mesizie chenji ya tu ugogbo eze ọ mụnwa kpọrọ agbawa n'ọgbụ hmm. mbọsị m na-ele ya asị m anya nne ya asị m anya gbajiri ọkpa nwa sịba va chenji ya awa n'ebe anyị ndị na-amara akwụkwọ ndị ọrụ ugbo ga na-akpọba ndị tụrụ ndụ si aba chenji aba ma wee kwa wee mesị wee chenji aba mbọsị ba chenjiri mbọsị na-eji enu nka mm. gbajiri ọkpa ma wee dee bana wee nye denye ugobueze mbọsị mm. aka bido wazaza ugobueze anyị na-aba wee wakwatụbazi anya mm. eh? ọmezibe amezie meba obodo niile n'ụmụ atụ ọlụ bụ ebe ọbụla so n'ụmụ atụ ọlụ ka o si wee bido ụmụ atụ ụmụ ya ndị ọzọ bụ uh, join ka na-ajoin uh, ndị mm. na-emeghazi anyị anyị jee onwe ibe na-eme ezi anyị ma ala ma ugo bụ eze bidoro na ụmụ atụ ọlụ ụmụ atụ ọlụ nwe mm. so nwere ndị anyị na-aba na-akwatu iche abara mm. na ugo bụ eze ndị bụ nụtarị nwaanyị ebe a ma agụlụgụ na ma mụọ ndị ahụ bụ ndị ji aka ji eze mana nwunye alaka so na di nwere ike na-abụ eze ma nwunye abụla ala mana ọ nwere onye bụ ala hmm. di ya nwunye bụ ugwu eze di ya bụla ka anyị si wee mie hmm. agha bere I met 90, 1971 apụzi olu Igbo eh, anọ mm. so nọ ịpụ onye bụ nye adajụrụ ya ya mm. mm. ibe anyị na-emezi bụ ọnwa ibe na nwụrụ ezi anyị ozi anyị bịa anyị bịa ozu anyị ozu na nne na-ekpe kwụlọ kedu na na-ekpe nwụọ na anụ ọgụ

o nwere mbọsị o tejuru nnọọ okwu ala na ugwu a ọ dịka na ajọzi ịjọ ndị a na-ajọ ịjọ ndị a na-ajọ ịjọ ọ bụrụ ya echetara m ọ dịka ndị a na-ajọzi ịjọ na-aga ndị a na-ajọ ịjọ na-aga ọ nwere ọgụ ọ na-asị kanva mitili kanva ọ na-ejekọtali ọ dịka achọrọ ịnụ ọgụ mbazi na-ekwu iwe a bụ n'ama udo n'irubakwala ọba e. ime udo ibe e, a nwere ụlọ ụka ndị aliloya ebe ahụ ka iwe ahụ dị ime mbọsi ahụ ka anyị na-agbaka n'ọgụ izi maka anyị niile na-agba mba ọbụla na-agba ala akwalụ chụwazie udechukwu ọnụ udechukwu eke ka ọ gbabazie bebe tinye aka n'azụ tituo onye alona ba ga-apụta for revenge anyị na anyị na-agba na ndị ala mana nwoke ma nwaanyị eh. ọ bụrụ ọbụrụ na ọ bụrụ iwe nwoke wakala wakachi anya because anyị na ọ bụrụ nkwotu ka anyị kwotu na anyị memiri egere so dịka kedu ihe because na mba awa na-eme na-ekpo okporo ala na eze ahụ na onwere egwu ala na-agụ onwere egwu ugogbu eze na-agụ ngị nwa na-agụrụ ala egwu mgba kedu ihe egwu na-agụ mgba gụdị okele anyị ụfọdụ etu anyị si eh, ovu bụ ka anyị si ebido bụ obilendu maazị obilendu maazị abụghị mma okwukwe ọ bụ ọnụ agha bịara aba anụsị ọgwụ na ugwu awụsa ọ nataga anyị abụọ isi mmopu kata oke ọnụ a ọnụ a na mmopu nke taa hmm. na-enwe oke eh. o so na ndị isi iru na ndị maọbụ ndị na-achị ndị ala bụ the leader nyanwa bụ the one of the founder okay of ala movement ala ala hmm. <coughs> so ọbụna anyị abịa bido bido abịa mbido egwu miziri obele ndụ e, obele ndụ maazị apala obele ndụ e, obele ndụ maazị achọme ka kwuo ee a na-achọ ameke na nkịtị ụdị a bụ ọ dị n'iche n'iche anyị nwere ọtụtụ e, egwu ọnwere ọzọ ihe echeta e, ya achọ m dịka ndị ọgbunu na ndị awụ mba mba nụ ya kịta ka mba acha jie kedu nke a na-aga unu gwụọ ndị otu unu awa acha jie ịma na egwu a na-agwa brọsọ m na-agụ hmm.

kedu ka eji agụ ehe yes ana m echeta egwu ahụ mgba ọngịnwa gụkwulu ya mba. n'obodo nwa anyị nọ ka a dịwa afọ mgbe ichetara ka eji agụ nke egwu bụrụ nke ọ bụla ichetara elu bikos na mụnwa na-echeta mgba ahụ a na-azụ ụbụrụ kwanụ nọ na m echetazi ihe na-ekwu mgba ahụ a na-ekwe ụbụrụ kwa n'ọgwụ ahụ hmm. so egwu olili nne hmm. maka na ihe anyị na-eme abụrụ iwe iwe ofu onye and egwu a bụ spirit eri anyị ji mebe anyị ejere obe mmadụ siwe bịa ka izi anyị egwu n'unu na alọbitali unu larụ ụla agwa m e, mma pụta ụtụtụ mkpọ enyi m nwoke agbadata ngwa ya na ebe a ga n'ihe kpọ kedu egwu nke ndị ugo bụ eze na-agụ mgbe ma mebe nke m chere nke ma o nwere nke nchetara eh, eh. mbe a na-agụ mgbe ahụ ọkwa ka megide ugo bụ eze ka a na-achọ maka wee lụrụ ya kwa ya kwa ya kwa o tere aka mba bụ mgbe epere mpe mba ma mụ na-echeta ya ọnya ka ndị ugo bụ eze na-agụ mgbe ahụ echetara ka a ji agụ ya ọkwa eh, ka gbagide ugo bụ eze ka na-achọ maka wee lụrụ ya Kwame kwa ya kwa <laughs> kedu nke a sị gị kwuru ụwa mba ahụ n'ụwa taa kedu nke kedu nke na-atọkele ụtọ nna m jikwa gị eziokwu hmm. ọ bụrụ na anyị nọ kịta ụwa hmm. mba makịrị ụwa kịta mgbanwa hmm. ka e nwere ịhụnanya mgbanwa ka nwanne ma nwanne ya mgbanwa ka nsọpụrụ dị mmadụ na-eliwere nwanne ya iwe mgbe anwa mmadụ na echere iwe ka o nwanne ya ma kịtazi ovuo ego pụtara ebe nwe emebigo iwe ịhụnanya drugs mmadụ weta ọbụla na ka mmadụ wetara ole a na nwanne ya na nwanne ya si ebule ego lie ị na-ekwu na ya na-emere ụdị ahụ mgbe ọ dịrọ